ndị Rom isi nke anọ gịnịkwa ka anyị ga-ekwu na Abraham hụworo bụ nna anyị ochie dịka anụ arụsị dị n'ihi na a sị na a gụrụ Abraham na onye ezi omume site n'ọlụ o nwere ihe ịnya isi ma ọ bụghị n'ebe Chineke nọ n'ihi na ọ bụ gịnị ka ihe deworo n'akwụkwọ nsọ na-ekwu Abraham wee kwere Chineke e wee gụọ nke ahụ nye ya dịka ezi omume ma onye na-alụ ọrụ agụghị ụgwọ ọlụ ya nye ya dịka amara kama dịka ụgwọ ma onye na-alụghị ọrụ kama ọ kwere na onye ahụ nke na-agụ onye na-asọpụghị Chineke na onye ezi omume a na-agụ okwukwe ya nye ya dịka ezi omume ọbụna dịka David na-asịkwa na mmadụ ahụ bụ onye ngọzi dịrị bụ onye Chineke na-agụ ezi omume nye ya mgbe ọ ka alụ ya ọlụ sị ngọzi na-adịrị ndị agbaghara mmebi iwu niile ha ndị ekpuchikwara mmehie niile ha ngọzi na-adịrị nwoke ahụ onye onye nwe anyị na-agaghị agụ mmehie nye ya ọ bụkwa ndị obibi ugwu ka a na-akpọ ndị ngọzi adịrị ma ọ bụkwa ndị a na-ebighị ugwu n'ihi na anyị na-asị a gụrụ okwukwe Abraham nye ya dịka ezi omume esikwa agụ ya agụrụ ya nye ya mgbe ọ nọ n'obibi ugwu ma ọ bụ mgbe ọ nọ n'ebighị ugwu ọ bụghị n'obibi ugwu kama ọ bụ n'ebighị ugwu ọ wee nara ihe rịba ama nke bụ obibi ugwu bụ akara nke ezi omume nke okwukwe ahụ nke dị n'ebighị ugwu ya ka ọ wee bụrụ nna nke ndị niile kwere ọ bụ ezie na ha nọ n'ebighị ugwu ka e wee gụọ ezi omume nye ha ka ọ wee bụrụkwa nna nke obibi ugwu n'ebe ndị ahụ nọ bụ ndị na-abụghị naanị ndị sitere n'obibi ugwu kama ha na esozi kwa ije ụkwụ nke okwukwe ahụ nke nna anyị Ebraham nke ọ were n'ebighị ugwu n'ihi na esiteghị n'iwu kwere Ebraham ma ọ bụ mkpụrụ ya nkwa na ọ ga-abụ onye nketa nke ụwa kama o sitere n'ezi omume nke okwukwe n'ihi na a sị na ndị ahụ ndị sitere n'iwu bụ ndị nketa emewe okwukwe ka ọ bụrụ ihe efu mekwa nkwa ahụ ka ọ ghara ịdị ire n'ihi na iwu ahụ na-alụta iwe ma ebe iwu na-adịghị njehie adịghịkwa n'ihi nke a o sitere n'okwukwe ka ọ wee dị ka amara si dị ka nkwa ahụ wee guzosie ike n'ebe mkpụrụ ahụ niile nọ ọ bụghị naanị ndị sitere n'iwu ahụ kama ọ bụkwa ndị sitere n'okwukwe Ebraham onye bụ nna nke anyị niile dịka edeworo ya n'akwụkwọ nsọ sị nna nke ọtụtụ mba ka m meworo gị n'iru onye o kwere bụ Chineke onye na-eme ndị nwụrụ anwụ ka ha dị ndụ onye na-akpọkwa ihe na-adịghị dịka asị na ha dị onye kwere mgbe ọ gasịrị oge olileanya ebe ọ dabere n'olileanya ka ọ wee ghọọ nna ọtụtụ mba dị ka ihe kwururi si dị otu a ka mkpụrụ gị ga-adị o wee tụgharịa uche na arụ nke onwe ya nke uweori ebe ọ gbara ihe dị ka ọgụ arọ ise tụgharịkwa uche na akpa nwa na ọ bụ ihe nwụrụ anwụ ma emeghị ya ka ọ ghara ịdị ike n'okwukwe ya o jighịkwa ekweghị ekwe wuo obi abụọ n'ebe nkwa Chineke dị kama ejiri okwukwe ya mee ka o nwee ike ọ na-enyekwa Chineke otuto na-ekwuzukwa na ihe ọ kwere kwererị na nkwa ọ pụrụ imekwa n'ihi ya akụkwara ya nye ya dịka ezi omume ma ọ bụghị n'ihi naanị ya ka e deworo ya n'akwụkwọ nsọ na agụrụ ya nye ya kama ọ bụkwa n'ihi anyị ndị agaje ịgụ ya nye anyị ndị kwere n'onye ahụ nke mere ka jizọs onye nwe anyị si na ndị nwụrụ anwụ bilie onye a raara ya nye n'ihi ndị ahịa anyị niile e wee mee ka o si n'ọnwụ bilie n'ihi ịgụ anyị na ndị ezi omume